ndị hibru isi nke iri na abụọ ya mere ka anyị onwe anyị ebe anyị nwere oke igwe ndị ama dị otu a ndị gbara anyị gburugburu dịka igwe ojii ka anyị tụpụkwa ibu niile ọbụla ya na mmehie ahụ nke na-arapara anyị na-arụ nke ukwuu ka anyị werekwa ntachi obi gbaa ọsọ ahụ edebere anyị n'iru na-elegide Jizọs anya bụ onye ndu na onye mmezu nke okwukwe anyị onye n'ihi ọṅụ edebere n'iru ya na-atachi obi n'obe ya na-elere ihere anya o wee nọdụ n'aka nri nke oche eze Chineke n'ihi na tụgharịa n'uche na onye ahụ nke tachiworo obi na nkwugide dị otu a bụ nke ndị mmehie na-ekwugide onwe ha ka ike ghara ịgwụ ụnụ unu wee daa mba na mkpụrụ obi unu ụnụ aka guzogideghị ruo ọbara ịgba mgba megide mmehie na echezọsiwokwa okwu nkasi obi ahụ nke na-agwa ụnụ okwu dịka a na-agwa ụmụ ndị ikom sị nwa m ya n'ihe nta ozizi onye nwe anyị na-ezi gị site n'inye gị ahụhụ adakwala mba mgbe ọ na-atụ gị mmehie gị n'anya n'ihi na onye onye nwe anyị hụrụ n'anya ka ọ na-ezi ihe site n'inye ya ahụhụ ọ na-apịakwa nwa ya ọ bụla ọ na-anata ụtarị na-atachi n'obi ka e wee zie unu ihe site n'inye ụnụ ahụhụ n'ihi na Chineke na-emeso unu dịka ụmụ n'ihi na onye bụ nwa ahụ nna ya na-adịghị ezi ya ihe site n'inye ya ahụ ma ọ bụrụ na adịghị ezi unu ihe site n'inye ụnụ ahụ nke emeworo ụmụ niile ka ha bụrụ ndị nketa ya mere ụnụ bụ ụmụ iko unu abụghịkwa ụmụ n'ezie ọzọkwa anyị nwere ndị bụ nna nke anụ arụ anyị izi anyị ihe site n'inye anyị ahụ anyị wee sọpụrụ ha anyị agaghị edokarị onwe anyị nke ukwuu n'okpuru nna nke mmụọ anyị wee dị ndụ n'ihi na ndị ahụ na-ezi anyị ihe site n'inye anyị ahụ n'ezie ụbọchị ole na ole otu ọ dị ha mma ma ya onwe ya na-ezi anyị ihe site n'inye ya ahụ ka o wee bara anyị uru ka anyị wee keta ịdị nsọ ya ozizi niile site n'inye ahụ na dịka ihe na-adịghị eweta ọṅụ n'oge dị ugbu a kama nwụcha ma emesịa ọ na-enyeghachi ndị ahụ e eworowo ya nwapụta ha mkpụrụ nke dị n'udo bụ mkpụrụ nke ezi omume n'ihi nke a mee na aka na-eruda eruda na ikpere nwụworo anwụ ka ha guzosie kpọkwaranụ ụkwụ ụnụ ụzọ nke na-eguzozi ọtọ ka e wee ghara ime ka ụkwụ nke dị ngwọrọ kwup kama ka e wee mee ka ọ dị ike na-agbaso n'udo n'ebe mmadụ niile nọ ya na ịdị nsọ ahụ nke onye ọbụla agaghị ahụ onye nwe anyị anya ma o nweghị ya na-elekwa n'anya nke ọma ma ọ dị onye ọbụla nke na-erughị amara Chineke ka mgbọrọgwụ ilu ọbụla wee ghara ịpụpụta wee sogbuo unu e wee were mgbọrọgwụ ahụ merụ ọra mmadụ ma ọ dị onye ọbụla nke na-akwa iko ma ọ bụ nke e merụrụ emerụ dịka ịsọ onye rere dị ọkpara ya onwe ya bụ n'ọnọdụ otu oriri n'ihi na ụnụ matara na ọbụna mgbe ọ chọrọ iketa ngọzi ahụ mgbe e mesịrị a jụrụ ya n'ihi na ọ hụghị ọnọdụ nke nchegharị ọ bụ ezi na o were anya mmiri chọsie ya ike n'ihi na ọ na ọkụ nke a pụrụ ịdatụ ya aka na nke afụ nwụrụ na itiri na ọchịchịrị na oke ifufe na ụda opi na olu okwu nke ndị nụrụ ya rịọrọ ka a ghara ịtụkwasịrị ha okwu ọbụla ọzọ n'ihi na ha anagideghị ihe nyere n'iwu bụ asị na ọbụna anụ ụlọ emetụ ugwu ahụ a ga-ewere nkume tụgbue ya ka ihe ahụ a na-ekiri si dịkwa egwu nke ukwuu Mosis sịrị ana m atụ oke egwu arụ makwara m jijiji kama ọ na abịaruwu ugwu Zayọn n'obodo nke Chineke dị ndụ bụ Jerusalem nke dị n'eluigwe na ọtụtụ ndị a na-apụghị ịgụta ọnụ bụ mgbakọ ọra ndị mmụọ ozi niile na nzukọ nke ndị eburu ụzọ mụpụta ndị edeworo aha ha n'akwụkwọ n'eluigwe na Chineke bụ onye ikpe ọra mmadụ na mmụọ nke ndị ezi omume emeworo ka ha zuo oke na Jizọs bụ onye ogbugbo nke ọgbụgba ndụ ọhụụ na ọbara nke mfesa nke na-ekwu nke ọma karị nke ọbara ebe e kwuru lezie n'anya ka unu ghara ịjụ onye ahụ na-ekwu okwu n'ihi na a sị na ndị ahụ agbanarịghị ya mgbe ha jụrụ onye ahụ nke na-adụ ha ọdụ n'elu ụwa anyị onwe anyị agaghị agbanarị ya karịa nke ukwuu bụ ndị na-agbakọta onye ahụ azụ nke na-adụ ha ọdụ site n'eluigwe onye olu ya mere ụwa ka o mee mkpatụ mgbe ahụ ma ugbu a ka o kweworo nkwa sị naanị otu mgbe ọzọ fọdụrụ nke mụ onwe m ga-eji mee ka ọ bụghị naanị ụwa ma jiji kama eluigwe ma okwu nke a naanị otu mgbe ọzọ fọdụrụ na-egosi mbubiga nke ihe ahụ nke a na-eme ka ha mee mkpatụ dịka nke ihe emeworo ka ihe ahụ nke a na-emeghị ha ka ha mee mkpatụ wee dịgide n'ihi nke a ebe anyị na-anata eze nke a na-apụghị ime ka o mee mkpatụ ka anyị wee nwee amara ka anyị wee site na ya were egwu Chineke na ụjọ kpee ekpere n'ụzọ nke ga-atọ Chineke ụtọ dị na Chineke anyị bụ ọkụ na-erechapụ